nke oge a anyị nwebụ ndị ikoro anyị na-ezitere unu ozi site na mba United States chiemigo n'ebe a ma kama e, amaka ọdịna nọ mgbe anyị na unu ji atụkarị iche wee kpaa ụbụbọ e, ndị mụ na fa nọ n'ikoro tata bụ maazị Ejike maazị Oke Ụkachukwu e, daalụnụ ọtụtụ n'ime unu bụ ndị na-akwado anyị bụkwa ndị na-ege ntị n'ife anyị na-ekwu na-atụnyekwa ọnụ n'ibe na ọtụtụ nkata niile nke anyị na-akpa anyị na-ekene unu anyị na-agụ na-afụkwọ ibe niile unu na-ekwu ma ndị na-ezi ozi a zigalụ ndị enyi ba ndị agbata obi na-atinyekwa ya na ebe ndị ọzọ a na-ege ntị na na-ekwe kọmputa daalụnụ maka na kịta bụ mgbe anyị na-asị onye nụ ya ibi ee ehm, onye akọrọ ya kọrọ onye ọzọ maka na okwu dị anyị n'ọnụ ọtụtụ ife na-eme n'ala Igbo ọtụtụ ife na-emekwa na mba dị iche iche n'ebe ndị Igbo ya bụ ikoro bụ ofu n'ime ụzọ anyị si ewetala ụlọ ozi wee na-akpa ife gbasara Igbo nọ n'ụwa niile ụwa ndị Igbo ụwa ndị Igbo maazị eh, Ejike Ọbasi hmm. eh, nkata dapụtara fụ n'ime eh, izu a nke aga kwụsịla akwụsị gbasalụ ozi ndị ndị ụmụnna anyị anyị zigara na sineti na Abuja ụdị etufasi jela anyị ozi enweghị ike ịkọwa ndị na agala anyị ihe anyị nọ ihe mbụ ụzọ ewepụtara e nke edere ede si na e, federal gọọmenti na-aga ịgbara ego e ga-eji mee ihe gbara ọkpụrụ na Naịjirịa ebute e, nnọọ nnukwu akpa ego n'ọzi ka e ga-esi kee ya ekewe ego a kewe ego a kewe ego a dịka otu naijiria si dị ekenye na zon zonu nke a ekenye lekwa ihe unu ga-eji mee zonu nke ekenye lekwa ihe unu ga-eji mee ekewe kewe kewe kechaa ala igbo wuo south east afọ enwe nke ekenyere ha adaetizi mkpu ahụ ọzọ anyị ahụ ebe eh, ike ekwere mmadụ na ụfọdụ ndị eh, edugara sineti ndị Igbo edugara sineti ụkwụ ya n'azụ pụtara na-akọwara anyị na otu o si wute anyị ka o sikwa ewute ha nwa na ha bidola kpawa nkata ha na ndị otu ha ndị nọ na sineti si ebe ọzọ eh, ma ndị nọ na haus si ebe ọzọ ka a mara otu e ga-esi eh, meji ha n'ihi na ha nwa na onwe ha aghọtakwa na ọdịhụ ọ ya wụ okwu akpụ n'ọnụ taa na-asịnụ eleba ebe ga-ebido kpawa nkata hmm? ele ebe ga-ebido kpawa nkata n'ihi na amanụ m otu ị ga-esi e, e, e, na-ajụzinụ ọwụ na ndị Igbo esozihụ na Naịjirịa ekewere chefuo anyị ka amụma mee ihe a onye chọrọ ịtụnye ọnụ tụrụ ezikwa ọnụ ee mma etinye ọnụ na ya ihe mma ala ikwu na ọ masịrị m ọ ife tọrọ ụtọ na ndị na-anọchite anya ndị Igbo na South East kpọrọ ya bụ oku kwuo ka o si dị ha kwuo ka ha si ghọta kwuo ihe na-eme ka ndị ha na-anọchite anya ha mara ife na-emenụ nke a ife m na-ejije ahụike ike si ha gawa nọ n'iru ime etu ahụ ime ka ozi ụnụ ruo ndị ziri ụnụ ntị ịgwa ha na ka o si adị mhm. nke a ofu nke m na-ejizita ha ụta bụrụ ha nọ n'ụla o wee mee ọ na ha mụrụ anya ọ nke a bụ izizi ya ihe a kọ nke ịbụa kọ nke ịtọ onye aghọgburu ka agbalụ ọ bụrụ na ha nọ mgbe ya bụ nkata bido na mbido fụ ka o si aga ma ọ fụ na itinyere ha ha wee chelu emegide wee lụzie etu a ha wee bido tibe mkpu ha na-etizi ka ife ji ha raa ha meka ife ọwa agafee na ka ọkọra nri olu ha ka ife ha chọrọ ka anyị mee nke a ha na-eti mkpu ịgwaba anyị na-ekwu ife anyị ga-eme kịta gịnị kpatara na ha ekwuru ya n'oge bụrụkwa ihe dị mkpa ịkpa na-ajụ na-asị echere m na abịa ebe ọbụla mmadụ gbakọrọ ekewa ihe eziokwu na e, e, oke niile nwere ike ọ gaghị aha mana ahụbeghị m ga-anọ ndị mmadụ anọrọ eshie nri kewe nri kewe nri kewe nri kechaa nri onye nọ ebe a na-eke nri asị ya buru ọnụ ahụtụbeghị m ya mbụ maka ya ka m ji ajụ ọwụ nọọ ihe ana um, mistake ka ndị ọcha si ekwu ya kọwa ihe amụ mame na-ajụ otu anyị nọ n'ala Igbo anyị nwere agbata obi ndị e, agbata obi anyị nọ e, e, anyị na ha bi nso nso ihe mee asị lekwenu lekwenu lekwenu ọwụnagodu okwu ekwulite okwu Biafra ọtụtụ n'ime ha ga-asị ee anyị chọrọ iso wuru Biafra o ruo mgbe ihe siri ike echeta na ha na ndị Igbo wee agbata obi elee otu e ga-esi mee ụdị ihe a wụwọpụ ndị Igbo unu agba nkịtị ọ pụtara na unu enweghị ike enweghị otu onye o metụrụ na mmụọ isi hei ihe adịghị mma hmm? ọ ajụjụ m chọrọ maka ọ bụrụ na o ruo ole onye na nke ya onye na nke ya ka anyị mara ọ mgbe maka anata ego a kesaa ya ndị ga-eri rie ndị ga-ezuzuo ewere rụọ ọrụ ndị ọzọ mgbe a ga-akwụ ụgwọ ndị Igbo ga-esokwa ụgwọ ya ọ bụrụ na o ruola taa ha gwa ndị ka anyị were nwayọọ mara na anyị esozighị unu biri rụọ ọnụ mmadụ abịakwala mmetụ mmadụ aka n'ọnụ si ya soro kwụọ ọkụ uche m ha n'ihe a ile anya ihe na-eme na e, e, middle belt e na-egbu na-egbu onye nọkọta meghe ọnụ si ele ihe a ga-eme ihe a ha aghaghị ịzi ee lekwe ka dị anyị ka dị ndị Igbo ka dị anyị ka dị ndị Igbo ndị ndị Eh, ndị ndị agbata obi anyị na ọdịda anyanwụ ebe ọ na-eru ha cheta na anyị niile ewuzi saụ oruo n'iri iri uru ewere nwaanyị wepụ ndị Igbo ya ka a na-asị aga m ihe mere ha aga m ihe mere ha Maa m ihe uche unu ee eh, eh, mana ịmakwa na asị na okonye bụ anyị hmm. mm-hmm. na okonye bụ anyị ọ ya ka anyị ji ziga ndị anyị ziga Abuja maka nya bụ ife ọ dara mberede etu esi eme ife na senate ọ bụrụ ife ọ ga-abụ anọkọta n'aka aka na-ekwu okwu ede akwụkwọ bupụta si ka atụa vootu ife anyị na-akpagbu a na-akwado maka ya mm. ọchịchị Buhari na-ekwu na ga-eje nata ego na mba ụwa na fa e, ego a na fachi ije wee lụọ ọrụ a na-ede na pepa na-akọwa ya nwere ụdị ndị nta akụkọ a na-akpagha um, ya bụ nkata na-akpanya m mbụ mana oluzie oh, mgbe edetubere ya n'akwụkwọ ọ nwụrụ ka ị ga-esi gwa m na mmadụ iri na ise ka anyị zipụrụ ana ọtụtụ n'imefe bụkwa ndị APC ofu onye n'imefe bụkwa okolocha onye isi APC e ekwere mmadụ bụbu onye bụ onye na-esote onye isi sineti so ọ bụrụ ọ ọkpụrụkpụ mmadụ ọ mmadụ gbasiri ike ka ezi ka e ga-esi gbapụ ya bụ dịka izu ibe mhm. nna jụ ee makana na fanwe bịawazi tiwekpozi ya mkpụkpọ ka um, ya bụ ụkwadago na asị na ụkwada a na ada na ọmetụgo aja mhm. isi akwụdara n'ala metụrụ aja gbọọ nkịta afa na-etiti mgbe amakwụkwọ nnọnwa ibe ya ejetazi na ya maka na onwero um, ebe atụgo vootu fabia ya gbachibidosi oke mgbe ejere na haus na ike lue na haus ka a kpafunye mana ọ nakwa ka maazị ọbasi ife ndị si na aghụghọ dị ya bụ na ya na ụlọ ezinụlọ bụ naijiria ka agbakọ nnọọ tụba alụ o nwere ozi ike n'ofe onye ọgba n'uche na-asị ụwa ahụ na aya ewepụtalụ ndị a na-akwanyeghị n'ike na a ga-asị papa atụnyere ọrụ ndị APC mana ịchịmachi ị ga-eme ka ya bụ ife maka na eme nweta ka emere ibie ọwụ na anyị ndị Igbo ndị na-atụrụ APC ee eh, ndị na-atụ ụta bụ ndị jeela agha ozi maka na ọfa ka a na-etinye bụ mkpụkpọ na-asị mba na ada ama ama na a na-ekekwa ife a si ma ọkwụ nke elu anyị tupu uli ebido kpawa anya bụ nkata kpasiri ike fanwa na-eti mkpu na-akọwali ndị be anyị nekwonekwo ndị gọvanọ anyị asoro ya na na-akpọ oku na-asị nekwo nke anyị chọ na-eweta ego a na ọnwa ife anyị alụsa na nke anyị ebala e, obodo uru n'ọpụrụpụsị ịbala igbo uru n'ofe ga-abalụ naijiria uru maka na onye jebile ego ife ibitele ego bụ ka ị wee lụọ ọrụ wee lụpụta ego ị ga-eji wee kwụkwọ ụgwọ ego ibi tọ ọ bụrụ gafue ọ bụrụ ego a ga-abụ eweta rie nọ ego ehechi na ife ọbụla eji elu agba nọ ife ga-amụtakwa e, e, nwa e ga-eji wee kwụchigha onye ebirila ego wee nwee ike wee lụkwa ọrụ dị n'obodo hmm. ihe anyị na-ekwu anụgo m ka maazị Nwodo na-anọchite anya ndị ọhaneze ọhaneze mhm. kwuru ihe dị etu ahụ etu o si wee kọwaa ya mụnwa laikiri etu o si tinye maka etu o si tinye ya wụ na ọbụrọ na oge ọbụla ekwuo na onye abatana na otena tupu ka anụchala ọgụ atụlụ bọmbụ wee mebie Naija briji nke dị adị ka ebido kwuwe okwu ịlụ Naija briji nke ịbụọ mgbe ahụ Ọnịcha kwu isi afịa n'Afrịka niile onye hmm. ọbụla si ebe o si na n'Afrịka na-abịa afịa n'Ọnịcha. Ọnịcha hmm. ya ọ bụrụ nọ ndị Igbo ka ọ baala uru hmm. ọ baala Naijiria uru maka ego ndị obodo ọzọ na-abata Naijiria ịbịa zụnyere afịa mana wezụga nke ahụ ewepụ Naija briji na mbụ tupu anụ ọgụ a nwere pọt na Legos nwee pọtụ na Calabar nwee mm-hmm. pọt na Port onye nya na Ogoja ka ife niile na-aga rinne tupu ọgụ ọgụ bizie luzie ebuji ya apapa iluo tata na Lagos apapa na-ekwo ekwo nke pọt ahụ alụ mm. nke Kalaba onwere ihe na-aga ya ọbalụ Naijiria uru na ndị chọrọ ịzụ afịa na ife kwesịrị ịnata Naijiria na-ekwo ekwo na ọ na legos kwụrụ ụzọ ụbọchị ife eme na nke ahụ awụsa mm-hmm. lekwa anya fụ afịa e, ebe ị na-azụ afịa na Naijiria ife a na-emepụta mmanụ niile esi ụzọ pọt mana olu esi ime ime bulie na gwodom gwodom gwodom dị n'ilo ma paịpụ ndị gbapụrụ agbapụ ma ndị a na-etipụ etipụ wee buru wee na-eje ugwu awụsa tupu abịakwabie buru wee gbadakwa Lagos wee bịakwa bupụ onye ka ọ bara uru ego ndị one ka a na-emefusi ọ bụrụ na Naijiria chịkọtalụ dozie ife dị na Naijiria anyị adịghị ekwu ka edozie be ndị Igbo dozie ife dị na Naijiria ọ ga-eme ka Naijiria ghara ị na-ajọ ayọ ayịya ego a na-ekwu maka ya maka ife a na-ekwukwo n'ụwụ ụgwọ mhm. ayị ayọta ayọta na ụgwọ anyị akwụ akwụ mkpa mm-hmm. anyị ji ekwu dịka eh, maazị odeluga kwuo na eme nwata ka emere ibia ọ dị mma maka ife a na ha asị ka erie erichaa ya ndị asị iji ụgwọ ọgwụ naijiria asịrọ mm-hmm. nọ ndị senetọ ndị nọ north west maọbụ ndị nọ south west maọbụ ndị nọ mm-hmm. south south maọbụ ndị nọ south est maọbụ ndị nọ north est bụ ndị ji ụgwọ naijiria ji ụgwọ asị ka akwụba ya naijiria ego niile ahụ naijiria ji akwụ ya maọbụ ego naijiria ji akwụ ụgwọ ụmadụ na ya wụ mmanụ ka o si na ya ebee ka mmanụ ahụ si ọ ya agafeta ụzọ emechazie ericha ife a niile ete anyị mmanụ n'ọnụ adịgbazie ka asịsị weta ego ada alụ onye mmanụ dị n'ọnụ n'aka ọkwụta ụgwọ oh. ọnya ka anyị e ji ekwu so ọ bụrụ na e, eriwe eribe echefuo anyị akwụwakwa n'ụgwọ si chefuo anyị mana ịta ndị senetọ ahụ ụta maka ofu ife ha kwuru na ife onyoko a ha na-eme bụ na ha sịrị na ife kpatara na ụfọdụ na ọka nkụ n'ime ha nọrọ na chemba ụbọchị a na votu ya bụ ife nọọsụ ọsọ abara ibe we onye kuniri kwuo okwu ebee ka ha jewere ha si na ife ha jewere o ji wee nwekwa ministri nke a nwekwa eh, ozi nke a nwekwa nke na ezijere ha ha na-agwa m na ha amụ ihe a na-akpa malụ ka o si dị mma ndị ha na-enekọta anya mana nke ha jewelu ha si nọ Naijiria ka ha na-ejele ozi ka mkpa ọ nke a bụ izizi o o nwere mgbe a gwala anyị na-ekwu ife gbasatala etu gọọmenti ya esi were ana lụọ ọrụ ga anyị eso akpa atụrụ ka anyị so akpa efi ha nọkwa ya mgbe nke ahụ mere mgbe a na-ekwu na ife a na-eme katụ setụlment a asị anyị gba nkịtị na o nwere ihe na-emenụ ndị mmadụ na-eti na-agakwa na sekọnd ridin asị mba na o nwere ihe na-emenụ kịta kedu ebe anyị nọ mm. oge ọbụla ofu osisi adụọ anyị n'anya agba mgbe ọtụọ n'ogwe agba ịbụ ọtụọ n'ogwe ajụzie n'anya ajụjụ na ọwa ogbe ka apịrị akụ oge eruo na dịka eh, anyị si ekwu ndị mmadụ ga-asị kedu ndị bụ enyi anyị ka ụnụ krọsụ kapet banye APC kere uru dị na ya ka ọsọ ọghọm ka APC ahụ pụtara e kedu uru dị na ụnụ nwere ndị ụnụ kpọrọ ndị enyi ndị ọ na-agba oluo ụnụ agbakwuru ụnụ arapụ ife anyị kwuru jekwunyebere ha oluzie kịta ụnụ atụgharịa gwa anyị si anyị na ife enweghịkwa uru ọ bara ụnụ ọnụ ụnụ amara owejekpa anyanwụ nkụ ahụrụ arụrụ ọ ụkwa maka ife ọ na-eme arụrụ ka ọ na-alụchisi ebe niile ọ dịnwu enwu ọkụ mana anwụrụ ka ọ na-efu ịma ihe ị kwuru e, maka otu ihe ebido haala mmewe ndọrọ ndọrọ ọchịchị ọtụtụ ndị ga-asị gị biko ị ga-aga n'isi mmiri onye na-anọghị ebe a nọ enwekwa e oke na-eru ya emechaala emecha elekshọn ọtụtụ ndị bara elekshọn na pati ọzọ unu bido hala na nwafee joy na mgbaso ndị ndị na-achị a ga-ajụzi n'ajụjụ ahụ elee ihe unu welatara ndị Igbo elee ihe unu welatara ndị Igbo maka ọ bụrụ na ile otu esi ka ego ahụ ọ nnukwu ego ọ nnukwu ego akwụwa ya akwụwa agaghị akwụcha ya taa hmm? enweghị nnọọ isi 1 naira ma sizie n'opeka enweghị nke enye hmm? na-ekwukwa na-ekwuchi ike ị nweghị ike ịsị m ị nweghị otu ị ga-esi gwa m ka m kwete na ị ga-anọ naijiria nwere steeti steeti ọbụla nọ na naijiria nwere eh, minimum senetọ atọ ha niile agbakọ ebe ahụ ekwuwe ihe akwuwe ihe akwụcha kewe ego kewe ego kechaa. enweghị otu onye meghere ọnụ si ya elekwana oke emewo na asị na anyị niile wu ofu obodo Obasanjo emeghela ọnụ si e agbaala ọbara egbuola mmadụ ka obodo a wụrụ otu a ga-ejisi ike dewe ọwụna ha a ka esi emeko maka a sị ime nwata ihe imere ibe ya obi adị ya nke ka dị mkpa bụ na oge ncha naijiria tụba alụ ịdị mma ma ọ bụ etu e ga-esi dozie obodo ịma na a sị na onye bute nri ya suo ebe ofeka. ka mm-hmm. ụfọdụ etu anyị si atị ka emee ife gbasara ife ga-akwalite obodo ọ bụrụ ka ọ dịla anyị mma ọ bụrụ na ebe ọ kwesịrị ịdị na-efe anya alụ a na-atụ na anata ndị mba ndị ọzọ ego a na a ga-arụ alụ okporo ụzọ lụkwa um, ụzọ um, igwe tren mm-hmm. na mba obodo ndị ọzọ ọ na-abụ apụtasị kedu ebe a ga-abụ etinye o wee nwee ike wee kwalite ọganiru mee ka ndị na-azụ afịa mee ka ndị na ụdị ọ bụrụ na eh, ndị na-akọ ugbo ka ebupụta ife fa na-akọ wee buga ebe ọdụrọ wee sie taa wee na-eke na-ele ngwa afịfa ọsịsọ ego ewee bụrụ nya fanwa e wee si na ya wee kwụọ mm, gọọmenti taksị nke akwụzie gọọmenti taksị gọọmenti ewee si n'ego taksị a wee kwụchiga ụgwọ ha ji ụgwọ wee rapụ ebe bụ isi aka ebe isi injin a na azụmahịa bụ ala Igbo ịmagha ya gbaga ọtụtụ ndị niile nọ n'okirikiri afọ si na Ọnịcha lue n'Enugwu gaa Abakaliki wee ruo Ụmụahịa wee rue kedu ka ị ga-esi kee ka o si dị ka afọ. no etu a ka ọ dị mgbe a na-ekwu okwu ma ga-alụ stil ebe a na-akpụ ụzụ a ga na-apịcha ngwa igwe eburu gaa Abuja Ajaokuta mana ebe ndị ọcha nenesi ndị ọbụla ma maka ya ya bụ ebe ekwubu ọ kwesịrị ịdị bụ n'akụkụ ọnịcha n'ụsọ osimiri Naija mana ejiri maka na n'ike na ọ ga-adị na Igbo eburu bupụ a sị na a ga-arụ refinarị a sị na a ga-alụ pọt ma itiezi pọt na nke ga-anọ n'okirikiri anyị Port dị dịka unu sikwu maọbụ nke Kalaba dozie nke nke akwa mmiri oriri Niger n'ebe Ọnịcha ọ onye na-atụ elu nke afọ nye oge ụfọdụ ị na-asị kedu ife na-eme mana dịka obodo si dị eh, o dola anya o anya eh, na ọ bụ na ya anọrọ ya na ọ onye na-elolo anyị na ọ nwere onye na-atụlọ na-echeta anyị eh, ọ nakwa ka maazị Obasi na-ekwu ndị agbata obi abịa anyị ma ọ bụ ndị ọdịda bụ ndị anyị naba nọ ndị agbata obi anyị na ọwụwa anyanwụ anyị ga-enebakwa ya anya jụọ ofe nnukwu ajụjụ nwoke na amụzikwa anya ee maka na ọgwụkwọ nwanne anyị nwoke ama echi bụrụ onye na-akpa nkata na-agha eji ego ame mana ọ nwere mgbe olu ọ dịka akpapụrụ anyị maka amụrụ m ka ị ga-esi si Legos wee dọlụ okporo ụzọ rel gagide gagide gagide wee bịa magha ala Igbo wee gaa Port Harcourt ma fa ga-esi n'ebe ebe mba mmiri wee gaa ka ọ ghara isi ana Igbo gaa Ọnịcha kwesịrị inwere Ọnịcha enweghị rel lekwa Ọnịcha lee Nnewi onye ka ị ga-enye ọ oh, kwesịrị isi Ọnịcha si Nnewi wee pụọ Owere wee jọọ na nke Owere si Aba bakwa mm, Port Harcourt nke Enugu esi Enugu gbadata Ọnịcha wee sikwa Enugu baa mmakọ dị na wee gbago ugwu mgbe onye ọbụla sapụta ị nene ka mba ndị ọzọ si wee lụrụ elu wee fụ ka siri ya na a na-ebido n'ebe ụgbọ na-abata wee baa n'ime ana ọ bụrụ sọsọ maka na mgbe ndị ọcha lụrụ rel ifefe rụrụ rel bụ etu e ga-esi bulu hide and eh, ya wee buru akpụkpọ anụ na ahụekere si n'ugwu asụ bata ebupụ ebulu mmanụ si ala Igbo ebupụ ebulu na eh, koko koko ebupụ ọnwụọkwọ nke ga-abata abata ọ bụrụkwa ka onye chọọ isi Ọnịcha wee jee Ịbadọn ka ọ baa tren mba ọ sọsọ eburu ngwongwo ngwa ahịa ebupụ ụfa ọ kwụsị ifufe na ịlụ maka ya ke ka anyị nweghị esikwa na-elokwu ụdị afọ anọkọta mmadụ ewelu mma na-egbu mbazụ na-egbu onwe n'ụkwụ si na ya na-emere onwe ife ọma ọ ka ya megide onye edikiri ọ dịrọ mma ya bụ kedu ife ọdụ unu ka ụmụ Igbo na-anụ ife anyị na-ekwu ifefa ga-eme ọ ya ka o ji dị mkpa maka ekwugide ekwugide okwugide okwuchakwa ga ebe ebido ọ ya ka o ji dị mkpa na ya agaghị ekwezi ka e, e, e, ofu ogiri pụta dobiri elekshọn si na ọ na-anọchi anya ndị Igbo ọ dị mkpa na a ga-achọ apịa kapịta mmadụ asị ya gawa maka na mhm. ọ bụrụ na ndị niile nọ ebe ahụ anya ha mụ anya onye okwu na enwere ike gbakpu anyị izu dịka otu ha si keere onwe ha naijiria hụ na anyị nwee ka anyị ga-eji mee nwunye kama ebewe n'akwa mhm. ka anụ olu anyị nọ nke a ọ ga wee na-eme onye ọbụla gba gị na-ajụzikwe anyị enwere mmadụ hmm, anyị enwere mmadụ ile n'anya akwa ekwere e, mmadụ ekwuole na ha na-ekele e, abalị ibe maka ada ama ama aga m asịkwa ekwuchakwa ọ bụrụ na ana m azọchitere ya mana ọtụtụ oge ọkwa ewe olu na-ekwuru igbo mhm. na-ekwuru igbo ọ dị oshi ike ya pụta meghe ọnụ tụnye ọnụ n'okwu mhm. otu jiri na enweghị ihe ọzọ ọ ghọtara na a ga-ejichi ike mara ihe a ga-eme igbo ndị ọzọ ụnụ amụkwa anya katụmadụ ndị nọ APC mhm. katụmadụ ndị nọ APC ụnụ abanyere ebe ahụ ka unu rie so n'afọ unu ka unu abanyere ebe ahụ ka unu soro mara ihe unu ga-azọtara ndị nga ụlọ so otu ihe anyị kwesịrị ibido lewe anya and o ruo ole ọ ga-amasị m ọ ga-amasị m nke ukwuu ọ bụrụ na a ga-anọkọta n'ala Igbo ndị Igbo agba izu pụtasị nwoke a izuru ezu ma izu ha ezu ọnọdụ gị ọ masị ha anyị anyị mm-hmm. na azị gị pụta ka a chọọ onye ọzọ mm-hmm. o ruole mgbe a ga-emekele mee ya otu n'ime ha ya na iriju ole rituo ka a chọọ onye ga-anọchi anya anyị Mm-hmm. maka ọ bụrụ na hụ nyewe ndị a nsogbu ọ yirigoro uh, ọgana mosgo na eh, na-akọgheri eh? mm-hmm. mm-hmm. okwu ka ikwu maka na asị onye onye nke onye mee mma sitoo ya sabaribe eh, onye Igbo ji anya isi ọbịa ọkwa akwa akwụrụ ka ọ bụ mana uche dị ya anyị nwee ndị ọchịchị na-eme ka ya one na one n'olu Igbo maka na nyenwa bụ ofu onye n'ime ndị na-asị na egwu a na-atụ afọ wee bụrụ maka onwere ife dịka na-ezighị ozi maka na oge ụfọdụ ọtụtụ ndị na-ejela anyị ozi na-eje n'ike n'ụdị fa na na-atụ egwu mana ndị Igbo si na ọha ka ọhazie ya ozi ilu ije ozi ọha ilu ị na-akọwa na na-efe ọhazi mana fapụ ọ dịzịa ka na-ejela e, onwe fa ma egwu a na-atụfa ị na-asịzi kedu ife egwu ji atụlụfa hmm? ọ chakwa mba ahụ a na-ama ama na mmadụ dị nwere mmadụ ga-anọ na sineti ụdị ife ewee na-eme onye ugboro ole ka ọ nọgo sineti ọ nọ n'ebe a ọ nọzugo nke a ga-abụ mebi arụ iri na abụọ ma ọ bụ hmm. maka na ọ nwee mgbe ọ nọbụ unu mgbe um, Jonathan nọ ya n'ụgbọ hmm. ka o bidoru mgbe Yaradua na onye niile Yaradua na Jonathan wee bata nke Buhari n'ụgbọ wee bụrụ deputy speaker the senate leader right bịa nwere ibe edetara ya ka a bịakwue ihe m ga azị wụ well enwele e ndị si na uche enwe kama na ọ na-eme nke na nwayọ na ihe ọ na-eme anaghị apụta ihe ma ọ bụ eziokwu ma ọ wa asị a sịkwa nọọ rizọlt gba amara ka esi mee ikuku mm-hmm. kuo eh, ahụ ike ọkụkọ ọ bụrụ Igbo si na dibata akụ afọ icheli ya mm-hmm. ịbụrụ dimkpa taa ọkụ a ga-afọ icheli ya ihe na-emebi na-emebi na-emebi asị na anyị na-arụrụ ụlọ ọrụ ee eh, na onwe eh, ka esi eji ya na-ejego nọ anyị yọ ka ha ji eyọ ka anyị kwụzie ya nnọọ ifele ịma na onye anyị na-akpọ afa atụsigo vootu unu eji ya yọ ka a kpafunye unu mba onye a na-akpọ afa ndị mmadụ onye onye nye agụba ndị ndị agha asị na ha nọ na seneti na-akpọ na ndị na-apụtalụ ndị Igbo agha asị ọ onye a ka unu fụrụ na afụrọ ndị ọzọ onye a na-ekwu nwere ife a na-eme nwata na-ebe akwa na-atụ aka ọ bụrụ na nne ya nọrọ ya nna ya nọrọ ya onye asị jide ka o ji na-eme ọfụma mhm. onye asị webụ aka mara na ife ife adara aga o tee na anyị dawa anya ma ada anyị ejigo ife bụ n'ụkpọ ọnụ ọ bụrụ na ife anyị na-eme kịta ada aga n'iru anyị achọ ịtụ anyị esibe ka ọ gaa n'iru ọ bụrụ na ife anyị ji aga anyị ewetala anyị ife anyị site ya weta ọzọ ife ife maazị ọbasi kwuru na mbido bụ ife nkwụnye ya oge ruo na anyị ga-eji aka anyị rọpụta ndị ga-anọchite anyị anya anyị agwazina anyị na onye a na ya maka na ike ya ka ma na osiri ike mmadụ oluzie ebe ọ ga-ekwu okwu gosi ike aha anyị na-achọkwazi onye anọlụ mmadụ mmadụ na-esi mmụọ mmụọ ịma enwere mma a na-akpọ okenikwe hmm? ọbịa ịkọcha ikwe ịma na mma sizie ya mgbuo oge na ekwu hmm? anyị lụọ ya chọrọ ndị anyị ma ya ekwu ọnụ ya abanye n'okwu n'ụlọ banye n'okwu n'ilo onye ọ ga-agba anyị zie olu ọgwa anyị si anyị na-ekwe ka o si aga tupu ife ebido maka na maazị odelgo ọ na-agba olu igwe anyị si anyị nọ mbe ka a bịara ijiri iburu ọsị ha nwegodo ha nwee ndidi ka a megoro bọgasị ana bọgasị ana asị ngwa na oluzie na asị kpọluzie asị nwoke kere ife omelụ ọsị na ọ hapụta amalụnụ na na dimkpa na ife emere na nwoke na ibe emere ihe ebe a ọ bụrụ ịnọdụ akpachazie nyanwụ nkata machichazie ka ọ ga-esi wee dị ichebezie kedu ka ọ ga-asị dị na ọ bụrụ na ndị be anyị nụ na ife a ka nje tinye mkpu mhm. ọ gaa na oge aga na mgbe ị kwesịrị iti mkpu ugbu na mbido ọ bụrụ na mhm. ife ji agbafere na itinye mkpu anyị gbapụta kịta ife na-akọrọ anyị akụkọ agwa ofu onye fụrụ eke nọ na seneti mgbe ọ na-eme anyị akwesịrọzi na mmiri ncha na-aba ya anya mgbe ọ nọ na kọmitii mgbe a na-agụ ya ka ị ga na-achịkwa ekwesị na adọ aka na ntị na ọgwụgwọ na-etiri ọnwụ nsogbu adị mm-hmm. kwupụta ka ụwanụ nụ itie mkpụkpọ ka ụwanụ zie ozi ka ndị ọbụla nwere ike iji olu jebe ọ bụrụ na ọgụdị gọvanọ ka ị ga-akpọ nri ife niile bụ ọpụta ọdakwazi dakwazi anyị mana anyị ga-aranya m okwu maka na ofu ife ọ lụtụrụ aka oge ncha ọife anyị na-abụ ekwuzikwa na mgbakọ ya na nzukọ ya bụrụ ndị ọchịchị ndị ndu etu ndị ọma onye ji ka o ji ya n'aka mm-hmm. ife ọbụla anyị chịlụ ndị Naijiria ọ ga-eji rụọ ọrụ ndị anyị wepụta ọ dịghị ejela anyị ozi onye Ijipt ka e ya <laughs> anyị arọ mmadụ ka anyị pịa aka nwoke dị ya nwaanyị dị ya ka anyị ma nọ ndị ọnụ na-elu n'okwu mmanụ ndị a na-atụ egwu mmanụ ndị nọ ndị na-eji ife ka mmadụ mmanụ ndị anyị ga-eji wee na-eji ife falue ọ bụrụ mba fa aba ọ bụrụkwanụ alụ ka a na-atụ fa atụnarịa n'elu maka na ọ nwere etu ọzọ esi eme na ife dịka ụdị ọchịchị nke a na achịkịta a na-akpọ demokrasi ọnụ onye na-ekwutelu bụ onye ga-ekwutela ife ọbụla ọ bụrụ na ọ mara asụ ọsụwa na ala mhm. ndị asụ na ihe ọzọ ọkwa na-ewu eh, a na-ekwu na aga apịa aka pịta mmadụ ịpịa aka pịta mmadụ ga-ekwado onye ọ mhm. ịpịa aka pịta mmadụ ga-ekwado onye ọ mhm. olu ole mgbe anyị ga-akwụsịzi ịhapụ olu ole mgbe ị hụla ịbịa nnọọ gidigidigidigidi bọsachia ihe buru gbafuo oge ahụ agaala na anyị ji nnọọ na-ebulu ballot ọ dịka igbo gburu agụ oge ahụ agaala maka enwere ndị amamotu otu dị ihe ahụ ee otu na imo steeti na enwere akwụkwọ ha dere ma maazị m ihe gara na ebe ha na-echi ha na-adọ ndị niile nọ na haus n'imo steeti aka na ntị ịmara ebe isi meri elekshọn pati isi zụọ elekshọn gachiri ebe ahụ enye ha oge e, na-ete ha aka sị anụ na-alachighị ha mara ka e ga-ewepụ mm-hmm. amarala m na ụmụ ihe a siri ike n'ihi na ndị nga anyị nọtụkwa na politiks agụụ mm-hmm. ma e, e, ọkwa ihe nọ n'ihe awụ ọwụhụ mgbe ị na-eme elekshọn ka e ga-ebido kụziwe ihe a ọ ihe ga-ebido ugbu a ugbu a dowe ndị mmadụ anya nke wụ ihe na-eme esi ha ngwalenụ ihe awụ ihe pụtara maka na unu gara hapụ onye na-awụhụ onye nke unu ya banye n'ọchịchị mhm. ebido ugbu a mewe emewe emewe na-ekwujike so ndị a niile na-apụta na unu eh, NGO unu nke eh, ndị na-akwado eh, ndọrọ ndọrọ ọchịchị ka ọ kwụrụ ọtọ o ruo mhm. mgbe elekshọn na-eru na-apụta mara onye na-ekenye ụlọ ego mba ọ ugbu a ka unu ga-ebido kwuwe ekwuwe ekwuchiwe ya ike anaghị asị gị tụọrọ onye a ma ọ gị tụọrọ onye a kama ihe a na-ekwu mgbe elekshọn ruru ụnụ pịa aka mmadụ mara na onye ga-agara unu oji onye ga-abara unu uru kwụrụ na ya n'azụ kwado na ya mhm. mmiri na-ezo ọnwa anwụ na-ama leka onye anyị na-enọ mhm. maka ehe gbaa ume ọga ebe ahụ ya lụọ ọrụ n'ọgụ ka dike mm-hmm. onye nna ya ziri ohi na-eji ụkwụ agbawa ụzọ ọ bụrụ na ịma ndị kwụ gị n'azụ malụ ka igwe ha ha ma ka ha si kwado gị ị na-ekwu ị na ike maka ịma ndị kwụ gị n'azụ mm-hmm. ma ya mm-hmm. ịnata n'ala Igbo wee niile agbakọ eh, na o nwere ndị nọkwa ndị APC na-ege ntị n'ala Igbo na-etirifa mkpu eh, ka isi ya bụ ife na-alụ afọ maka na mgbe a na-adọ ndọrọ ndọrọ ọchịchị onye ọbụla ee eh, ọ njọ ịghọtago hmm. mụ na maazị ọbasi eji ike ọzọ ife ndọrọ ndọrọ ọchịchị gị bụ oke chọọ ịkwado mụnwa ọchị onye adịghị njọ oife ilote ọ bụrụ ọzọ ọ bụrụ na maka na ịtụrụ ya vootu mfụzi agha apịgbuo mi hmm. afọsi ọchịchị kpofuo nke afọ iwe nwanne adịlụ na ọgbụgbụ na ọgbụgodị na iwe na-ewe nke afọ wee bido dozibo obodo dozibo obodo mana ife ọzọ mma laik ife ọzọ mma laik ka ndị na-anọchite anya anyị ma ndị si na ha ha maka arọta ịnọchite anya anyị gee ntị na ya ife a na-akpọ pati maọbụ APC maọbụ PDP maọbụ APGA maọbụ XYZ etu anyị si azọ ya na ife anyị na-eme ka e wee ka o wee wụ na anyị sokwa enwebeghị ka o si gosi nọ na wọk ka m tụọla anyị a e, nwere ofe onye wee maara anyị atụ ọ bụrụ na unu chetara onye chịrị imo steeti a na-akpọ ji ụzọ kalụ ka ọ lụchara ala niile abịa ka ọ lụchara ada niile ripụ ka kwụrụ na-alụ mgbe ndị nọ na steeti ya ma ndị abịa ma ndị enyi ya na-asị na ya afụrọkwa n'ife dị na APC ya na ọ nwere ife ha metala anyị na nke ha nọ na anọ ka a na-eme elekshọn nke ịbụọ nwoke bidonu tibe mkpu n'ọkwa mm, n'ọkwa onye na-achịghị achịkwa ọzọ na ya baa na okechukwu ya akchụli na ka o si ime na ya nwa ya eje kwụzi ugwu awụsa ka eje chie nyanwa echiche maka na ya ekwenye na n'ife a na-ekwu mhm. ka o tichalụ mkpu niile a anyị ga-echekwa na mm, ọnyanwa nwere ike iche na ọ nafekwe ebee ka nwoke nọ tata ọkọ nya ka eji e mee egzampụl na na-alụ ọrụ kọrọpshọn mhm. anọkwa m si lụwa ọrụ kọrọpshọn onye mere ife ihe ifunye onye butere ya buru isi kote ebu ọgba ya mana o gosina na ịbanye ahụ pati ka e wee zọọ isi gị ma ọ na-ịbanye ahụ pati na uru dị na ya uru adịrọ na ya so onye bido kịta were ile egwu ezi ọnụ maka nọọ nkụ onye kpalụ n'ọkọchị ka ọ ga-anya n'udu babanụ nkụ ahụ kịta ife pụtara bụ ịmalụ ndị kwesịrị ịnọchi anya ha azọzi n'isi onwe amezina ka o wee baa na akpa maka na ọ bụrụ na ime ka ọ bara n'akpa ụbọchị ife ọwụ ya abịa iburugu anyị nche ya akwụ n'akụkụ na-amụ amụ na-atụ aka mm. maka na ọfa ncha ya maka na ndị anyị na-aba na ife n'anya fụ na igwe mmadụ akwụrụ na fa maka isi mana ofu ka iji kwụrụ ịghọtago eh, agba ọghụ ya ekoja mana maka na eh, mmadụ dịka okolocha bụ gọvanọ gbagolo ebe afọ bịa bụ na ya bụ onye bụ APC n'isi amasị nke anyị esi kpawazinye nkata maka ya bụ onye na-asụ oyibo na-asụ igbo so nwere ka esi kpịa akpanya bụ nkata nyanwa abụrụ onye iberibe onye kọwara ya iberiberize ọ ya kọwa so na ọ bụrụ onye iberibe ọmụ ife akwụọtago mana amaka osi na dị ife anyị ga na-emezi bụ igbo anya saa unu ndị anyị ozi onwe onye n'imefe unu fụ unu na egwu jụọ na ya ajụjụ si ya nwoke keka ivesi ya kọwaa ee otu dịka ọha na eze kwesịrị ịchụkwaba ajụjụ nwoke na amụzikwa anya keka si na ọ na mmiri nchaba unu anya ndị gọọmenti jụọ afọ ụdọ jụọ afọ ị na-akpọ ọha na eze ofu ife ji na ọha na eze onye yọtara akwa yọtọ ya gbaa egwu oh, oh, kedu ihe kedu ihe Obianọ gwara nna nwodo ka a na-azụ elekshọn awụrọkwa nke a na-azụ elekshọn oh, apụnụ apụnụ ọya ha na-ekwu ekwuchakwa ya laa n'otu ihe ahụ ị e ga-ebido pịwa aka pịta mmadụ ọ bụghị onye ọbụla chi ebe ochi tụta two pence e, ya bịa na-amagharị zubie nke mhm. nke nke na-ekweghị mee agbago Abuja ga rụọ ya ebe ahụ si Abuja gwazie unu onye ga na-achị unu agba mhm. nkịtị oge ahụ agaala oge ahụ agaala ọ bụrụ na Igbo ga-enwe nzọpụta ebe mhm. ihe niile ga-ebido anyị chọwa ndị ma agba izu mhm. ọ bụrụ mmadụ nche na-eche n'izu n'ala Igbo mhm. ya bụ na mmadụ na-ajị onye ya ji agbala ọtọ ka anyị na-ekwu nke a ife ọzọ na-eme n'ụwa niile o nwere mhm. nje nje ọya a na-akpọ coronavirus jezuolu n'ọnụ ka ụwa niile ra ka o si mewo na ndị be anyị n'ebe anyị bi n'obodo anyị bi n'obodo Amerịka etu esi enene ahụ ịchọpụta ife ọwụ ife eji enene ahụ ezubụghị ebe niile ọwụrụ mmadụ hmm. niile ka enene na mana ndị afọ n'afọ nyawa ife ọwụrụ echi eteka e, e mana ya ọya ya nya ọha eme ka ụkwara nta ma ọ nke nnukwu ya etu o si eme ka nkụ ọ dị hmm. mma doonu ebe ọ bụ na ndị anyị na ha nọ bụ ndị maara ife a na-ekwu n'ife gbasatalụ nyawụ ịgwọ e, ọrịa na ife gbasatalụ nje unu nwere ike ịkọwalụ ndị anyị kedu ka ha esi chekwawa onwe ha e, eziokwu na-enwere ike ha e, etu esi esi eso ene n'ahụ kedu ife onye ọwụ ya awa ọfụ ọma na ya wụ nje dị ya nso kekwana ife onye ọwụ ya eme wee gbanarị maka na ndị ndị na-asụ ya na oyiwo si na ịgbanarị ya gbanarị ka mma karịa ịgwawa agwawa awụrụ ụjọ yes kedu ife a ya eme wee gbanarị nyawa ọya ihe dị mkpa ibugodo ụzọ kọwa ọrịa zuru ụwa niile onye na-eche ma ndị na-asị na ha ahụla ka esi agwọ ya ma ndị hmm. na-asị na anwụ na-egbu ya ma ndị si na chloroquine geenụ ntị ọya na-egbu mmadụ ọ na-emetụta ndị isi ojii ehe <laughs> o gbuole ọtụtụ ndị n'obodo dị iche iche ihe dị mkpa ịghọta awụ ndị ọkacha emerụ ahụ ndị oke elekwena otu esi ebusa ọkwa ịkwa ụkwara ịkwa ụkwara kwa mmadụ n'ihu ma ịkwa ụkwara kwaa ya ebe ọ ga-adasa onye bịa bichara ya ebiri ya imetụzi aka n'ọnụ ya baa gị n'ahụ ile anya n'obodo niile ihe a na-enye nso, onye ọbụla na-ekwu ya oke mgbakọ oke mgbakọ a ga-asọ anya wee rukwe mgbe ọrịa gabiga ihe ndị na-ekwu ihe ahụ maka anyị na agụ ụka ịbịa ụka oyiye eju sụọ ju n'ọnụ a na-ekwe na-eti Ee, o ruole mgbe ị e ga-eleru ya anya hmm. maọbụ akwamozu maọbụ ọwa maọbụ akwamozu ya ihe ọbụla na-eme eme na-akpọkọ ndị mmadụ eju n'ụlọ ee eh, katụmadụ ndị okenye sọnụ ya and ọwụkwa sọ ndị okenye maka nwatakịrị nwere ike ịga buru ya ebulataziere nne ma nne nne ha niile awụrụkwa ya ihe ọzọ ọ na-ewutenu m isi kwụọ n'aka maka gọọmenti unu enweghị <laughs> mana anụrụ m na mmanya ọkụ nke lụrụ hmm. 60% proof hmm. nke ọ na-alụ anwụọ onye si ya je gụwa mmanya ọkụ ka o wee mere eski o wee mere ife eji aza ha aka aka ga adị ka hmm. na-amụla amụ na obodo anyị nọ na ya bụ mba Amerịka a na-asị onye ọbụla kwọchakwa aka kwọluo ncha kwa aka ekwue ya onye ọbụla agbago ife ekwu ebe ka mmiri na-agba bụnado n'ụlọ ọgwụ ọ hmm? na-abụzi na klinik ebe ndị dọkịta nọ izizi ndị mmadụ kwụọ aka gbanye mmiri na bọket onye kwụọ ibe ya kwụọ n'otu bọket ahụ ị anya ifu na ọnwa ebe eje a na-eme emume ọ akpa pịọ wọta ka a na-ata onye wetazi ọkwa atapụa atapụ mm-hmm. ewekwa aka so ọfa ncha bụ nsogbu n'ọwata iji ọnụ atapụ onye lesịrị gị akere aka o ji jide oh, ọfa ncha bụ na nsogbu dị n'obodo ọ bịa bụrụ na mmiri adịrọba anyị ọgwụgwọ ndị bi na ebe a n'ọkpọrọ dịka a na-akpọ desert mmiri ha na-agba oge niile be anyị na osimiri Atlantic ịgbanata n'ala Igbo na ọgba mbara bụ Anambra River lee nke bụ River Niger na ọtụtụ mmiri niile ma nke Imo efu mmiri eji nkịta ọnwụ ọkwa na ife a bụ na ndị be anyị na-anwụkpọ mhm. na-egbu anyị bụ ife ọ ga-abụ aṅụtaghị ya na mmiri ọ bụrụ nje si na azachara ụlọ ya bụ sanigo sanitation ịkpụrụ anyị tịa anwụ na-ata agwọ gọta ife anwụ na-egbu ife anwụ nta na-ebute na-egbu ndị be anyị ka nkụ afọ asagburu nwata eh, malaria ịba egbue ya ịba egburu ya ma ozi korona bịazie ọtụtụ ya wee taa atụ ọjọọ ka eji asị kedu ife bụrụ nna nna anyị fa wedụkwa ka anyị si wee mmiri dị ọ bụrụ otu wekwa mana n'elu kịta n'elu kịta onwerọ ife bụ na ekwesịrọ inwe mmiri ka ọ pụta onye gbaghee mana ndị be anyị na-agba onye rụzikwa ụlọ otinye tinye um, um, ebe a na-eje mposi nke a na-abụ nke ndị ọcha na flọsh afọ nwerekwu nke na-egwu onye ọbụla na-egwu bọhol ụfọdụ bọhol afọ agbadoro e, anyị ọfụma na-eweta ezigbo mmiri ọma ọ bụrụkwa ife niile bụ mmiri gota ma ndị enilu mmadụ ma ebe ọbụla ngwongwo niile ọsara na mmiri ya bụ ndị na-achị anyị biko e? ọ na-emezikwa ifele na a na-ekwu okwu korona si onye ọbụla kwaa aka n'ebe ahụ ịgbaga efu kwachapụ kwachapụ kwachapụ kwachikwa baa eke tupu ịkwa aka a ga-akwado nkwado nkwado ejegote pịọ na maọbụ ego maazị ọbụla ewelụtago onwe onye nọ n'ezianị ya mmadụ na-anọ ga-anọ ka e wee kwa aka afọ isi m na-etu a ka anyị esi wee ba na 21st century ka a nọ na ya 21st century ama m ka a na-eto mgbe agha besịrị ịbata na ka Ọnịcha na ọtụtụ e- obodo dị n'ala Igbo mmiri na-agba mana egwe ọ bụkwazi obodo ya si ka Chineke mezie okwu a <laughs> <laughs> ike gwụ mana oge ụfọdụ maka na ife ka ji anyị bụ ife anyị kali o nwere gọvanọ ọbụla nọ n'ala Igbo enwere ike ime ka mmiri gbaa n'ala Igbo ife ọ ga-ebuli eria gara eh, ile n'anya ịbịa na nke ahụ nsogbu na anyị nwawụkwanụ ndị a na-achị achị eh? anyị nwabụ ndị a na-achị ma na ọ wụrụ na eh, ebe na-ele ule niile ule nwee 10% akwọrọ gị aka niile ule nwee 15% akwọrọ gị aka eleghị m ji akọkọ n'ịchọ ịgba inwe 100% ji eme anyị nwa na-achị achị abịa rụọ otu ụzọ akụwara ha aka maka arụrụ ụzọ maka arụrụ abịasị gị aga ruo skuul achọrọ m onye ga-apụta jụọ ele ihe ga-ebute ele ihe ga-emeghe obodo mm-hmm. elee ihe na-eme ka obodo baa ọmmiri mmiri ọkụ onye na-enweghị ike itinye mmiri hmm? mm-hmm. tinye mmiri tinye ọkụ ma si hapụzie ndị ọzọ ye ị na-ada arụ ụlọ ọgwụ onye ekwenu ele onye nọ ya. ị na-ekwu ịlụ ụlọ ọgwụ ya bụ nna ha na-alụ ụlọ ọgwụ ọ bụrụ nke ọ ga-abụ ndị obodo igwe obodo na-agba ọfala onye ọ bụ eje kwụrụ ọtọ mee mkpọtụ mee mkpọtụ si anyị na ya na edoneti 20,000 maọbụ na ya na edoneti 5 milion ọ na-edonate 5 million ọ ego e. nke ahụ bụ nkata ụbọchị ọzọ a ga-akparịwe mana ọ ya bụ oge ụfọdụ biko maka ife ife ji dị mkpa bụ na Anambra steeti na ha akwado ịrọpụtakwa onye ga-achị nye enwekwana onye bịa na-asị unu na ya ga-alụ ụlọ ọgwụ nụkwa nka ife unu ga-asịgodo ya ya tinyela unu mmiri ya kpochaa gota niile hmm? aza mbala kpopụ ahịhịa maka na ịdị ọcha ọkwa na-eweta arụ ike a na-agbaje n'ụlọ ọgwụ agwọ ewele ego wee nye mmiri mmiri dị mma mmiri dị mma ọṅụṅụ ọ bụrụ na gota na mmiri ya dọrọ ya afịfịa ya dọrọ ụdị nke nje ma ọ bụ anwụnta onye ọbụla enwe arụ ike ọ bụrụ mmadụ ụlọ ọgwụ bụ ọjọzie njọ ewee jebe ọ bụrụ ebe ọ bụrụ onwere obodo ọbụla ji ịlụ ụlọ ọgwụ wee nwee arụ ike health security abụrụ n'ụlọ ọgwụ ị na-ekwukwenu ịrụ ụlọ ọgwụ ọtụtụ ndị mmadụ nwere ego ha ji arụ gọọmenti kwesịrị ime ihe buru ibu hapụziere ndị ọzọ hapụzie ndị ihe ndị ọzọ ka e, anyị nwa mara ka anyị ga-esi mee mee nke buru ibu nye anyị mmiri nye anyị mhm. ọkụ nye anyị sekuriti chekwaa obodo onye bilie na-akpagharị ume mmiri agaghị anọgbuzie Mhm. chụọrọ anyị ndị ugbo uh, akpọ onwe ha herdsmen ka na-akpọ ha gịnị ka eh. ụmụ nwaanyị gawa ugbo kọwa ugbo lata n'udo eh. ihe igbo chọrọ eh, uh, onwe ite anyị chọrọ ịtụ afụ maazị ọbasi sikwu anyị amalị ya onwe mgbe ọbụla a jụrụ ya agụpụta ya ofu mbọ ntọịnọ onwere ife dịka ya ofu mbọ ntọịnọ na ife anyị chọrọ ndị na-ejela anyị ozi nwoke ilu ya bụ jụ afa jụọ ya ife anyị chọrọ na-ekwe ya ofu mbọ ntọịnọ ka gwa anyị ọ bụrụ mgbe mgbe niile ọ nwere ife niile a fịara arụ kama nọọ ndị mmadụ iwepụgbuo obi anọọ ibe a ga na-ekpe na ekpere ka Chineke nye anyị akọ na uche anyị Igbo anyị ga-azụ onwe anyị onwekwa onye ga-azụ anyị unu ọtụtụ ndị Igbo nọ na-enegalụ <laughs> anya nsogbu dị na Amerịka ka nkụ anyị apụta na ya onye ọzọ ọ na azụ mmadụ so weghaa na anya nnọọ n'ebe Donald Trump nọ ka m kpọzie anya m okwu afọ Adachi Ife na-akpọ onye na-achọ achọ m ọlụsị ọlụ dị na Washington DC ọ bịa bụrụ ibu wee nwee efe dị ahụ oh. ụfọdụ na-asị na ọ ga-enye ha Biafra mgbe anyị na-anụ ọgụ ọtụtụ n'ime anyị nọ na nwa gọwad wee na-aka anyị agụụ onye ifo ngụ ya na-egosi adịsịa ka ndị ude na-eburu onye ebere azụ anyị fadanyela anya ọ bụrụ kịta gị na unu naba na-eti ugbu ka ha ga-abịa zọọ mba achọrọ ka unu bụrụ uh, ọdịndụ ọnwụ ka mma a na-atụ n'ume n'ume ọ ya bụ na ndụba ya oge ụfọdụ ọ ka mma ka anyị saa anya mmiri ka anyị saa anya mmiri onye ọbụla mmalụ chineke nyere ya na ọdịbendị delefa nke onye jika nke anyị jika o ife chineke debere anyị na be anyị ga-ezula anyị na ndị du na asị na nkụ dị na mba na-eghele mba ya bụ ka anyị gbasie ike bụrụ ndị na-achọ ọdịmma na-achọ ịga n'iru obodo ebe anyị bi ebe onye bi ka ọ na-agwaji ọ ya bụ ife Igbo ji aga n'iru na asị na ọbịa bụ onye abịagbuni ya anyị nwanọkwaba anyị ka anyị ghara ịnọgbu be anyị ka mkpụkpụ wee ghara ịpụ ka ifele ghara imezi anyị ka anyị ghara ịbụ ndị ayịyọ ọ nwere akwụkwọ nna na-agụ taa ọ bụrụ akụkọ nwoke bịalụ na anị Biafra bịa ọ na mgbe a bịara ụmụahịa na azala ezi zaa mbala ọkụ na-enwu karịa Legọs ebe ya si ya bụ ebe a na-anụ ọgụ na ya fụrụ ndị dị etu a na ndị Biafra si ike na ya batara ụmụahịa na ụmụahịa dị ọcha na ya fụrụ n'ọsọsọ Biafra ka ya bịa na onwere onye ọfụ ụyọ bịa ihe ayịyọ na ofụrụ onye ayịyọ na Biafra ma akwụkwọ na agụụ dị mgbe afọ si na ya fụrụ ndị ayịyọ ọ bụrụ ọ dị na Biafra so na nke anyị jika ka anyị jisie ozi ife okwuru ụnyaahụ tune tata ọ bụrụ na nwoke bịakwa tata ụmụ ahịa ọ ga-adị ọcha <laughs> ọkụ ọ ga na-enwu oh. ndị ayịyọ jụrụ ebe niile omewepụ anya wee ọ bụrụ na fonu ka ọ kpọrọ mmadụ ọ ya ayọ ayịyọ ya ife ife agbara onye ahụ ọ chọkwuteghị bụ big man ndị a na-akpọ big man ga-ebido yọrọ ya ayịyọ oh, ọ dị hmm. chie chie e, akpụ ikwuo n'ụkwụ ekene mm. ọraigbo maka ịga mm. ikoro ikoro na-abịalụ unu n'izu n'izu ọkwa ụbọchị fraịde ka anyị ji akpọnye ikoro ọnwa nkata ọbụla ịchọ ka anyị kpaa ijee na ebe a na-abụna e, e, e, na Facebook ebe ọbụla ịfụrụ ideela ya nwa ọbụla akwụkwọ ọnwe nke anyị ekwutere ịkọwala anyị anyị na-achọ ịṅụ nunu ka unu anyị maka uche bụ akpa hmm. anyị amara ife niile anyị na-asịkwa na ibezi m akọ onye amarọ ibezie onye e, nwa ife niile ọsụ e, so maazị ọbasi kedu ife hmm. e ga-eji wee kapịa okwu ọnụ bikonu ka n'ebe anyị nkata anyị ji na-emechikwe coronavirus egbu mmadụ ka anyị ghara ewere ihe egwu nke ọzọ abụrụ leenụ ndị na-achụ ọnụ! ka anyị lee ndị na-achị anyị olu ole mgbe e ga-ebido gbawa ha chefu ma ọ bụrụkwa ndị sụrụ Igbo mhm. ka ha mara na ọ anyị wepụtara ka ha gaa oji ndewolu maazị okinebe anyị egbebelu ugobelu nke si ibi abana mhm. mana anyị nwawo ndị ndị acha ọgụ ga-asị oke ya gwazi ya ebe ọ e ya ebe mana ka ndị be anyị si kwuo ya nke si ibi ebe na nkukwa ya maka ọ bụ mhm. na nkukwa ya ọ ya enwere ebe ọ pụtara nọchi ụzọ ọ ga-anọ n'ala Mm. ife anyị ji ekwu ugwu ndị anyị ziri ozi na ndị si na anyị ziri ọ bụrụ na unu eme ha ọfụma ofu aka lụta mmanụ olu ọrụ ọnụ isi na ọmụke mm. na-anọchite anya m mana na ị na-eti na-akpa anyị wee ha akpa anyị na-akpa akpa atụrụ anyị ghọtara m nke ahụ mana onye ziri ozi anyị akarị ndị ziri ya ka ọra na etu a mm. ya ndị ka anyị chụọ na owere daalụ